agba na-egbu m mgbu agba na-egbu m mgbu agba na-egbu m mgbu agba na-egbu m mgbu I have a painful jaw my jaw is painful